AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi nwanne m nwoke nwanne m nwanyị, onye mụ na ya na-ezukọ ị bịala eji m obi ụtọ na-anabata gị echeghị m na ọ dị ihe ọzọ dị anyị mkpa n'oge dị ka nke a na-abụghị ileba anya na ịhazitu ezinụlọ anyị ọ dị onye ọzọ m chọrọ ịkpọtụ aha taa onye na-akpa nkuku na ọbụna n'oge dị ka nke a anyị na-atụgharị uche n'ime ya onye ahụ bụ onye a na-akpọ mma na-erughị ala mma na-erughị ala lee anya onye mụ na ya na-atụgharị uche oleghị otu nwatakịrị okorobịa chara acha ọ bụ ị na-ele ya anya gasị ee nke a bụ ya ga-esi wee bịa legharịgide anya n'ihi na o toruola ogo ya na mmadụ ibi ya elegharịgide anya hụ otu nwa agbọghọ ọzọ nke chara acha si m ọ ga-amasị m ka mụ na onye a malite hiwe ezinụlọ ngwa ngwa a malitere ihiwe ezinụlọ a abịa chọpụta na ezinụlọ nke a na-ehiwe bụ nke na-anaghị ekwe nhiwe a na-enwe nramahụ n'ihe na-ekwesịghị ịkpata nramahụ n'ezinụlọ ihe na-adịghị ihe ọ bụ amalite kowe achịcha ya bụrụ gịnị ejighị ihe kpọrọ ihe lee anya n'ụbọchị gara aga mgbe anyị na-atụgharị uche na ihe gbasara ka dị ka ibe emere m ka anyị ghọta sị na ọ dị ụmụ nwoke ụfọdụ pụrụ ịnagide ihe ha na-atụghị anya ya nke ahụ apụtaghị na ntachi obi maọbụ bụ na ndidi ha enweghị ụsọtụ kama ha nwere ike ịnagide ihe ụfọdụ ma ọ dị ndị ọ na-ara ahụ ịnagide ihe ahụ nke ha na-eleghị anya ya ngwa ngwa ọ bịara ha chọọ ụzọ kụpụ ya ha achọghị ya ọ dịghị ụzọ ọzọ ha ga-esi wee gosi na ha achọghị ya na-abụghị ime ka ihe ahụ dị anya ebe ha nọ ya mere mma na-erughị ala kwesịrị ịmata n'ụbọchị taa na ọ na-agbasasị ezinụlọ ya na ukwu agaghị esi ya ike ebe ahụ ọ gara nke a bụ ihe na-eme eme ugbu a ukwu apụghị isi ya ike ebe ahụ ọ gara ana m agwa gị mma na-erughị ala n'ihi na ọ bụ ihe na-ewute ewute na mmadụ ga-enwe ebumnobi ụdị ezinụlọ ọ chọrọ ka ehiwe ma mgbe a malitere ihe ndị a ya bụrụ ihe ọzọ dị iche ihe na-apụghị inye mmadụ obi ụtọ gịnị ka anyị na-ekwu okwu ya na mmadụ hụrụ nwa agbọghọ si e na ọ dị mma aga m alụ ya na-etufughị mgbe abịakọta dịka di na nwunye nwoke bụ onye ọ na-amasị ka nwunye ahụ nke ọ lụbatara n'ụlọ ya bụrụ onye na-adị mma onye na-adị ọcha onye na-adị ụtọ n'anya eleghị anya mgbe nwoke a na-ahazi ihe n'ụzọ dị otu a na-achọ ime ka ihe gbara nwaanyị ya mfe ka nwaanyị ya nwee obi ụtọ nwaanyị a abụrụ rịị onye ọ ga adịkasị nke ahụ gbasara ya ihe ọ sọrọ ya ya emee otu a ka m chọrọ isi bie ndụ m gịnị ka anyị na-ekwu na mma na-erughị ala ga-abata n'ezinụlọ ahụ kpọbatara ya nwoke a na-ele anya si 'E enwetala m ya nga ka obi m dị nwoke ebido na-atụrụ Chineke mma mma na o nyere ya ihe ọ chọrọ nwoke ekpebie n'onwe ya ọ dịghị ihe m chọrọ ka ị naanị lekọtara m ezinụlọ mee ka ezinụlọ m dị n'udo n'ọnọdụ ọnọdụ dị ka nke a gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ ihe na-ewute ewute na ụfọdụ ụmụaka ndị a anaghị amata na ọ dịghị nwoke ọ bụla na-eji afọ ya egwu egwu mgbe nwoke ga-apụ ewere ohere a ga-eji mee ihe dị n'ụlọ techasịa ụkwụ techasịa aka weta mvọ ma amaghị ebe si weta ha kwụla ya mgbe a kwụlaghịrị mvọ ndị a a chọrọ isi ihe aga n'ahịa okporo ụzọ ọ bụghị n'ime ahịa mgbe ụfọdụ ọ na-ara ahụ ka mma na-erughị ala rue n'ime ahịa ọ bụ n'okporo ụzọ n'ihi na ego ahụ dị ego ole ọ bụla ọ sọrọ gị inye ya ya ewere ya gaa chinye ha n'okporo ụzọ n'agbanyeghị na ọ na-achinye ha ya n'okporo ụzọ ọ gakwa ịrụ aka sị nke a ka ọ chọrọ nke a ka ọ chọrọ ọ pụghị iji aka ya iwelite ihe ahụ nke ọ chọrọ ele anya ya bụrụ azụ mara evu ewere ya kechiere ya gosi anya ama azụọ akwụkwọ nri asị bie ya nwaanyị na-ere akwụkwọ nri ọ dị mmiri o dosara ebe ahụ eji asa akwụkwọ nri ya dọbisie ihe niile bie ma ndị ọrụrọ dị ndị aja dị ndị akwụkwọ a na-ekwesịghị iri eri dị n'ime ya nke a gbasaghị ya ị chọrọ ka mvọ ahụ mebisie ị chọrọ ka aka ahụ etechasịrị mebie mgbe e were ihe ndị a lọta ụfọdụ amaghị na a na-eji mmiri ọkụ saa azụ a zụtara n'ahịa n'ihi na ọtụtụ ndị mmadụ na-ebe ya aka anyawasịa ya otu ahụ tinye n'ofe were mkpụrụ aka abụọ rụgharịa ọgụ ahụ nwaanyị onye ọzọ biri n'ahịa ụfọdụ n'ime ihe ndị a ngwa ngwa esesiri akwụkwọ nri ndị a gaa chọpụta na aja dị ya apụrụ iji ya rụọ otu ụlọ nwoke lọta enye ya ihe oriri okuru otu ngazi nri ya taa aja ya ekuru abụọ ya taa aja olee otu obi ga-adị nwoke dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche matakwa n'ezie na ụfọdụ n'ime ndị ya na-agbasewe aka ha otu a apụghị ime ọcha ebe ọ dịghị ihe ha na-emetụ aka ha esi otu ole eme ọcha ịsụpụ akwa ha na-ara ha ahụ karịkwa ma kpụtara onye na-asụ akwa gị onye mụ na ya na-atụgharị uche ka anyị were okwu a na mkpirimkpi mgbe ụmụntakịrị okorobịa ndị a lekọtara ihe a ha si n'ezie ọ bụghị ihe m chọrọ otu ọnwa ọnwa abụọ ewere ụkwụ gbafu ha ezi tụsịara ha ihe ha ezi ebe na ọ dabaghị otu a ị maara nramahụ ọzọ na-eso ya nwa ahụ na-ekutere ya mmiri kwa aka abụrụ nwunye ya mgbe ọ bụla ị na-anọghị ya ya si ụlọ ọrụ lọta ọ bụrụrị na ọ nọ n'ahịa ebe ọ nọ na-ere ihe ya chọpụta na ịnọ ya ya sị ka ọ bịa bịakute nwa ahụ na-ejere gị ozi dịka m na-eme ka ị mara n'ụbọchị taa bigharịa ndụ were ezinụlọ gị kpọrọ ihe were di gị kpọrọ ihe leba anya n'ihe ahụ Chineke nyeworo gị ihe ahụ o ji gọzie gị ma ọ bụghị otu a nramahụ na-eche gị ile anya n'ụbọchị ndị a otu a ka ọ na-adị asị abịakọtala n'ụbọchị taa echi agbasasịa n'ihi gịnị otu onye n'ime anyị amaghị ihe kwesịrị ya ime ọ bụ ezie na anyị na-atụgasị ụmụ nwanyị n'ụbọchị taa ma ụbọchị na-abịa mgbe anyị ga-eleba anya n'ụmụ nwoke asị m na ụmụ nwoke zuru oke kama ọ ga-amasị m ka onye ọ bụla na-ahụ onwe ya na ntụgharị uche nke ụbọchị taa bigharịa ndụ n'ihi na ụzọ a nke ichere bụ ezi ụzọ pụrụ ịla gị n'iyi laa ihe ọ bụla na-eso gị n'iyi ma arịrịọ mbụ ka Chineke nyere anyị aka gbanwee anyị ma ọ bụrụ na anyị kwe ibi ndụ ọma bụ ihe ga na-enye aha nsọ Chineke otito ma na-arịọ gị nwa Chineke na-ege ntị ka anyị gbalịa nwee ndụ ọhụrụ Chineke ga-enyere anyị aka ma anyị kwee imela onye okenye eze nlewemchi onye wetara anyị ozi ọma nke pụrụ iche anyị na-arịọ ka Chineke nye gị amara ya ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ajụjụ nke chọrọ ịjụ ma ọ bụ ihe na-agbagwoju anya ị nwere ike ike ozi nke ezinụlọ a na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at ma ọ com arigiria at com maọbụ arigiria at com at yahoo mara na anyị ga-ege abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche asị jehova obi oh, gị niile adaberekwala na nghọta gị adaberekwala na nghọta gị ụzọ gị niile mara ya mara ya tụkwasị niile emerekwana na nghọta gị ụzọ gị niile mara ya mara ya onwe ya ga-emekwa ụzọ gị niile ụzọ gị ya. gị niile ka o guzozie mara ya ụzọ gị niile ya onwe ya ọ ga-eme ọrụ ụzọ gị niile ka o guzozie ụzọ ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile mara ya ụzọ gị niile mara ya onwe ya ga-eme mara ya okporo ụzọ gị niile mara ya ka ọ guzozie mara ya ụzọ gị niile mara ya onwe ya ọ ga mara ya okporo ụzọ gị niile mara ya ka ọ guzozie mara ya ụzọ gị niile mara ya ka anyị were ohere ọma kelee ndị Seventh Day Adventist Church Choir Gariki Abuja na-abụ ọma nkunu nyere anyị anyị na-arịọ ka Chineke nọnyere unu ka mara ya na ịhụnanya ya bara n'ụba n'aha Jizọs amen ka anyị nọ n'ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche udo dịrị gị gị onye ọma na-ege m ntị ugbu a ka amara chineke bara gị ụba ma gaakwa n'ihu na ị na-eduzi gị ekele dịrị chineke n'ihi o nyekwala anyị ohere n'ala ndị dị ndụ taa ịnụkwu okwu a na-agba anyị ume ka anyị kpee ekpere tupu anyị agawakwa n'ihu imeela nna anyị nke eluigwe gị onye dị nsọ n'ihi ịhụnanya gị na ebere gị ka ị na-enweghị atụ n'ebe anyị nọ mgbaghara anyị adịghị ọcha na-agazi agazi anyị niile kwee mgbe anyị na-aga ịnụ okwu gị n'oge a ka anyị nụtara onwe anyị ndụ na ọganihu n'aha jizọs bụ onye nwe anyị amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ ndị hibru isi iri amaokwu nke iri atọ na isii akwụkwọ ndị hibru isi iri amaokwu nke iri atọ na isii n'ihi na ntachi obi dị unu mkpa ka ọ ga-abụ mgbe unu meworo ihe Chineke na-achọ ka unu wee nata nkwa ahụ. Isiokwu anyị taa bụ mkpụrụ nke mmụọ nsọ bụ ndidi mkpụrụ nke mmụọ nsọ bụ ndidi n'ụbọchị anyị taa anyị na-akpọ ndidi ndidi ndidi ndidi na ntachi obi bụ nwanne isi mmadụ na o nwere ntachi obi n'aka nke ọzọ ihe ị na-ekwukwa okwu ya bụ na o nwere ndidi dịka anyị na-elenye anya na mkpụrụ nke mmụọ nsọ ndidi ma ọ bụ ntachi obi bụ ihe nke mmadụ na-ahụ ọnọdụ ya ejikọlata onwe ya ọ gaghị na-akụ isi n'elu na-akụ isi n'ala ọ ga-iji nwayọọ mee ihe niile o nwere ike ime iji hụ na ọnọdụ ahụ emeghị ya ka o mee nha o kwesịghị ime ya na ọkwa lewe ọnọdụ ahụ anya ruekwa mgbe Chineke ga-egosi ihe o ji bụrụ chi ndidi anyị na-ekwu okwu ya abụghị mgbe nsogbu bịara ma ọ bụ mgbe mmadụ nọ n'ime ahụhụ kama ihe anyị na-ekwu okwu ya bụ akparamagwa onye ahụ mgbe ọnọdụ na-adịghị otu o kwesịrị ịdị ọ ya bụ ihe eji ekwu sị onye a nwere ndidi ma ọ bụ na onye a enweghị ndidi n'akwụkwọ jems nke mbụ jems isi mgbamokwu nke anọ o mere ka anyị mara na ndidi kwesịrị ịbụ ọlụ zuru oke ka anyị wee zuo oke na dịka izu oke si dị na-enweghị ihe ọbụla nke kọrọ anyị ndidi dị mkpa na ndụ onye ọbụla kpọrọ onwe ya nwa Chineke ọka nke dịka anyị na-ebi ndụ n'ime ụwa taa dịka anyị hụrụ ndidi na ọ bụ otu ngalaba nke eji mara Chineke n'akwụkwọ ọpụpụ isi iri atọ na anọ amaokwu nke isii akwụkwọ ọpụpụ isi iri atọ na anọ amaokwu nke isii anyị hụrụ ihe Chineke gwara Moses gbasara ndidi nye ya onwe ya Jehova wee gabiga n'iru ya kpọọ oku si Jehova Jehova Chineke nke nwere obi ebere onye na-eme amara onye na-adịghị ewe iwe ọsọ ọsọ onye na-aba ụba na ebere na eziokwu onye na-adịghị ewe iwe ọsọ ọsọ Chineke nwere ndidi ka anyị na-elenye anya na Chineke na ndidi n'akwụkwọ nsọ anyị hụrụ ndidi Chineke nye Jona nye obodo Nenive mgbe Chineke si Jona gaa zie ndị a ozi ọma Jona bidoro ịgba ọsọ ọ dịghị mgbe Chineke gakwara n'ime mmiri gaga chere ya ọ dịghị mgbe Jona sị ka m lagharịa gaa a Jona sị ghara m nụ ka m nwụọ Chineke gaakwa n'ime ala mmiri chere ya site n'iwefute azụ lụrụ ya n'ime afọ azụ chineke nọnyekwara jona ruekwa mgbe azụ gara aga ga gbọọ jona na nenive ya kwuo okwu chineke kwuchaa mgbe o kwuchakwara okwu a ndị a o kwuru okwu wee chegharịa vuo ọnụ abalị atọ ihe a ka iji amasị ee na chineke n'onwe ya bụ chineke nke nwere ndidi ọ bụ ndidi a bụ ihe chineke chọrọ ka anyị onwe anyị na-agbaso ogologo ntachi obi n'agbanyeghị na Chineke na-ahụ ihe niile na Chineke mazụkwara ihe niile n'agbanyeghị otu onye ọjọọ si mechichasi obi ya ike n'ime ihe ọjọọ Chineke na-agakwa n'ihu inye ya ogologo ntachi obi inye ya ohere nke inwe nchegharị n'ihi na Chineke kụọ otu ahụ mmadụ si lee ya anya a ga-esi ha ọ bụkwa Chineke mere ihe a n'ihi ya ka Chineke ji na-enye mmadụ ogologo ntachi obi ogologo ntachi obi anyị ga-akwa n'ihu n'akwụkwọ Pita nke abụọ isi atọ amaokwu nke asatọ na nke itoolu ebe ahụkwa akwụkwọ nsọ mere ka anyị mara na chineke na atachi anyị niile ogologo ntachi obi n'ụbọchị taa ọ bụghị na chineke amaghị mgbe jizọs aka jiri bịa n'ụwa n'ihi anyị lee anya ọ karịala puku afọ abụọ jizọs bịara n'ụwa nwụọ ọnwụ si na ya ga-abịagharị ndị bi ndụ mgbe ahụ ọ bịara vu n'obi na jizọs gị bịa echi echi n'ime ụbọchị anyị taa kwa ụbọchị niile ka anyị na-anụ ndị amụma ụgha na-afụtasị jizọs ga-ebịa echi n'oge dị ụta n'oge dị ụta jizọs ga n'ọnwa n'oge dị ụta n'oge dị ụta ihe ndị a niile ha eleela anya si ee na jizọs ekwesịrị ịbịa mana akwụkwọ pete ebe ahụ na-eme ka anyị mara na chineke jizọs na-atachiri anyị ogologo ntachi obi ọ na-enwere anyị ndidi ọ bụ ihe anyị na-eleba anya n'ụbọchị taa n'ihi ndidi bụ otu ngalaba nke eji ama onye kpọrọ onwe ya nwa Chineke ndidi anaghị enwe ọgwụgwụ ruekwa mgbe o nwetara ihe ahụ ọ na-achọ ndidi na-eguzosi ike n'ime ihe ọma n'ime ezi omume n'ikwenyere okwu Chineke n'ige ntị n'okwu Chineke na-eche nche na-ekpe ekpere ọ bụ ya bụ ihe gụnyekọrọ na ndidi n'ihi ya ka o ji dị mkpa n'ụbọchị anyị taa dịka anyị na-agbaso ụzọ Chineke ka anyị rịọ mmụọ Chineke ịnọnyere anyị n'ime ndidi ọ dị anyị mkpa n'ụwa taa ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe ekele na otuto dịrị gị n'ihi na ị nyere anyị mmụọ nke ndidi kwee ka anyị were nke a mee ihe ka o wee dịrị anyị na mma n'ime ụwa ruo ụwa na-abịa n'aha Jizọs bụ nwe anyị nwa chineke ọma na-ege ntị ka anyị gbalịa nwee ndidi n'ime chineke ọ ga-enyere anyị aka ọ ga-agba anyị ume ọ ga-eduzi anyị n'ezie anyị ekelela onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye wetara anyị ndụmọdụ nke pụrụ iche n'oge dịka nka a imeela onye mgbasa ozi anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen gị onye gere ege anyị na-arịọ ka chineke nye anyị mmụọ nke inwe ndidi ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo awrnigeria at yahoo ma ọ bụ awrnigeria at gmail awrnigeria at gmail onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 63637224 mara na ị nwere ike ige oziọma nketa na arrg gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo